ihe ndị megara na ngagharị iwe EndSARS tupu abalị iri abụọ nke ọnwa Ọktoba afọ puku abụọ na iri abụọ na otu.